ụmụnne m ndị igbo ekene m unu <clears throat> asị agụghị ụzọ agụghị ọnụ tata anyị ga-eneba anya n'ife omimi dị egwu the physiological knowledge and the concept of a witchcraft or witches amosu <laughs> so you are heard of it or maybe ị maka ya bụ ife a lot of tribes have their own names they given to it if it is yoruba they call it aje so i don't know what those people are name it unu ma na anyị na-anụ akụkọ maka amoosu but we don't know really what transpired in between that word Amosu. Amosu is not an Igbo cultural associate with, but ndị Igbo bara the wishes Amosu. Having said that, I haven't heard that. Kedu ife bụ amoosu? O nwere uru amoosu bara n'ala Igbo? Kedu ọrụ amoosu? Amoosu abụ ife ndị Igbo kwenyere mana ama na amoosu abụghị nkwenye ndị Igbo. A lot of emphasis are thrown regardless of dis ụfọdụ asị na amoosu bụ ndị na-efe n'abalị ndị na-enwe ọgbakọ n'abalị so for your own understanding or your own knowledge what is a witchcraft <laughs> okwu a siri ike okwu a siri ike anyị feta ya na-anụ asị na onye eriri amoosu afọ onye na-alụta kọmputa ọfụma maọbụ mere a of discovery and discover things the way it be anyị nwabụ ndị Igbo anyị asị na onye eriri amoosu ụfọdụ asị na amoosu bụ ndị na-ebuso ndị mmadụ agha ịbịa mee gịnị ịbịa ha sasịrị ihe ha na-eme ma ọ bụ abịa n'abalị na-atafa jụọrụ m nne gị ma nna gị kedu ife bụ amoosu we have to find the true the existence of these witchcrafts or witches depend how you you name it gwa me ife ndị be unu na-akpọ amosu tell me what your people are calling witchcraft in your local language if you are a churchman or a religion man i want you to read from me the book of exodus exodus chapter 23 verse 32 34 verse 12 and also deuteronomy chapter 7 verses 2 I want you to tell me what he said regardless of this on the comment section. Thank you all for your own understanding. Please like my page, comment, and follow me up on my YouTube page because the best is not yet to come. I am still the man, Mazi, you see. Ibo Bibo, day one.